eji m aka na ụmụ gị na-anụ asụsụ gị na-asụkwa asụsụ gị matakwa na ọ bụghị naanị ịnụ anụ ọ dịkwa mkpa ma ha na-asụ Hello, my wonderful family. ya welcome back to my YouTube channel. Greetings according to your location. Yes, so today, without wasting much of your time, we are going to dive into language learning. Guess what? The language I'm talking about, wow, my mother tongue. What is that? My mother tongue I'm talking about. Asụsụ Igbo amaka. Mhm. yeso abụ m nwaada Lady B nwa afọ nke Igbo nke ị maara ọfụma biko ọ bụrụ na ihe bụ mbụ gị nke ị na-ahụ ihe nkiri a nka m na eme mana ị pụtụbụ aka ebe ahụ esere mgbịrịgba ị na-akwa na-emete ya ọfụma biko pịtọ aka ebe ahụ ka ọ ga-abụ ihe niile nke anyị na-eme na ihe nkiri a ọtụtụ ihe bụ ihe ndị anyị na-eme anyị na-akụzikwa ihe otu ụmụazị ga na-esi eto maọbụ ihe ga-enyere ụmụaka aka ha mụta maọbụ ezinụlọ adị mma na ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche eji maa aka na ọ ga-amasị gị ka ọ ga-abụ mgbe ọbụla ị e wetara ihe nkiri ndị a nke ahụ ị na-alaiki nke ahụ na-adịghị mma ị ga-abụ onye mbụ nke a ga-abịa kpọtọrọ si nwanne gị nwaanyị Lady etinye etinyewekwanye ahụ nke ị na ya nke na-amasị gị ngwa ka anyị gaa dịka m kwere unu na nkwa ama m gị aka na ma bịa bịa bịa sụọ asụsụ a dịka ekwere m unu nkwa sị mina unu ga na-amụ asụsụ a na nkeji na nkeji tutu ruo mgbe gị nwa gị nwa na-amaghị asụsụ asụ ma ọ bụ nwa gị ga-amụta otu eji asụ ya ee ihe nkwa nke m kwere unu na ana m achọ ka anyị gaghachi azụ m ga-ebido n'isi gụgharịa otu eji agụ edemede nke Igbo ee eh, maka ọ bụrụ na ịchọ ịsụ asụsụ ọbụla nke ị na-achọ ịsụ ị ga-ebugodi ụzọ mụta otu e si agụ mkpụrụ edemede ahụ ịmụtazi otu ha si ada na otu ha si aga ịgụ ya agụ maọbụ ịsụ ya asụ ka bụzi ihe ga-adịrị gị mfe ngwa ka anyị gaa ka ọ hapụ gị dịka ikwuole ma ọtụtụ okwu maọbụ gbuore gị oge ebe a A, B, C, D. E, F, G, W, R, G, H, I, I, J, K, B, Q, L, M, N, N, W, anyị ga-achịkwa ọzọ abechede efi gị gbirigwi ha iji ka kpi kwile mi ni ni nwi nyi o ọ e, e, pi rị sị shi te u ọ fi wi yi zi otu a ka ha si ada ugbu a m ga-ewerezi ha n'otu n'otu gosi gị ihe ndị nụ gị n'akụkụ ị ga-eji eh, okwu nke edemede a wee kwupụta dịka na a aka bee bịa chi chika chukwu dee dibịa ee ego fi foto gị gawa gbee gbaa gbamgbam ee agbọọ dịka agbọọ n'etiti ya agbọọ gwi ngwa ngwa ngwa ngwa ha hapụ ibe igwe ịkpa ọtụtụ mmadụ na-azakwa ikpa ọtụtụ bụkwa na desert ịkpa ji jisi ike ji nke a na-eri eri ka kedu ka kedu kedu kedu ka ị mere kedu ka ị dị kpị kpakpando gwi gwam gwam gwam kwe kwe kwapụ kwee lee lewechi lebe lee mm, mmadụ mmiri nne nne nna nwee nke nwere mkpọm n'elu mm, nke nwere n'elu dịka anwụ anwụ aṅụ den nwa enweghị nke wu n na w edekọtara ya ọnụ nwa nwa nwa aka nwa nke ọzọ bụ n na y nye m nye m okoro ọkpa oke ọkpa ọkpa pe bịa pe bịa rịị. rịa elu rie nri si si si ya bịa si ya bịa shi dịka nge na-asị ashebi shi ashebi te taa taa taa meaning today taa u ube ube o ụbọchị ụbọchị ị ga-ahụ otu ọnụ m ada ụbọchị den fee dịka mvọ mvọ mvọ ụkwụ mvọ aka mvọ eji abụọ isi den wee wepụ wepụ yi yi yi yiri yiri yiri iyi then zi zipụ zipụ zite zite onye ọma gere m ntị eji m aka na enweela ihe ị mụtara n'ụbọchị taa biko gbaa mbọ na ị ga na-eso anyị dịka anyị na-akụzi asụsụ Igbo ọ bụrụ na ọ bụ mmasị gị na ị ga-asụ asụsụ ya bụrụkwana ma ị nweghị ohere otu isi akụziri ụmụ gị biko kpọtụrụ anyị n'ekwentị nke m ga-edosi ebe a anyị ga-enyere gị aka susuru mgbe anyị ga-abịa ọzọ